DJ Max, the king of DJs. Alabari Port Mixtape. This mixtape is proudly sponsored by Odogu Beaters. Okay, okay, okay. igbobi igbo n'okporo oje dịla igbo na-agba alịlị mmanwụ na-agba uju na-ebe alịlị mmanwụ na-ebe agba ozugbo na gbọmgbere egbe ọkụ dị mmanwụ igbo na-ejere na igbo odegwu na agba ọkụ ọzọ bụ ugboro iri zikwali ya na anya ọsọ na-abịa na ụmụ igbo teta n'ụlọ oteta n'ụlọ ehihie unu mara gbapụ otu n'ogbe gbapụ otu n'ogbe ọbụ n'ogbe ka apịla akụ ka njokere orilitere ihu eyi chukwu osikwa gị nwoke ke na agba oku chukwu eze gị bụ ọmụma amasị amasị chukwu okike nna m bịa keneli bịalie obi ya ibe na-eme ibe na-eme na ndị Igbo chukwu asụrụ m egwu asụ dụnụ mma ekwere m ekwe na nke mmerụ ngụpụta kacha ụtọ ya bụrụ usiri ike rinne n'ọbụzi nka ka iji arị ya mgbekwu garụ marụ bido ma asị na ọhara kata ka ọ na-agazi nwanne na onye ụwa enwe enyi ọma o onye amụma dabire na ana amụle ịma anya na nkụta ọbịa bụ nwanne na anụ ufe bụ udene ka ọ na-azakwu mana adara awa nkenu ụzụ ati bụ udene na ọbụkwa nto ịma na ịda mgbaba ịnaghachi azụ ọganiru arọ maka onye mkpọrọ okwu obi onye garabada bụ onye zuwa abụọ ezumezu egwu egwu arụrụ arụ emetụkwa kama na o ji ọnụ egwu ọchịsa agbachaghị ebe ọ gafere ọgụgụ oke ọ fụrụ dịka nkala ife ọkala odogwu onye ume ngwapụta ọgụgọ mkpụrụ aka onye ga-asị n'okwu maka na doji ebe ama n'ife ọkụ na ọchagharụkwa o were ọnụ lisi o were na-esalụ otu na-efifie were abalị megharịkwa ọrụ efu na arụ ụlọ na-aja ikuku dị egwu n'ọgbọ mmiri a na-asọkwa ndị ji ndị o ji egwu eti mmanwụ mgbe mgbe nga na nga na mgbe mgbe mgbe ekpuru ọfịa ị maara odogwu na n'ịga adị A ugbo odogwu na na aka ekpuchi ọnwa wanụ n'igbo odogwu mana enwere aja mmụọ o ji isi anya ọkụ azụ anụ ka egburu isi ntị echie isi na wogidi ọnwa pụtara bụ chọọ nwoke na nị na nwoke bụ n'obi ebini kwuru na nwoke na-eri n'ude agakata agbakwuru ama amadike esi maka odogwu ife na okeke ego na-eji ije odogwu na nnewi odogwu ezomọgụ ogene mara m ọnụ a sị m ijewe ejebe ije awele ịma na ịdị ka mkpume nọ n'igbere mmiri ebiri tụcha na arụ nkume ike ewe na ọkpọchi ntị ka ike n'ọkwa ntachi obiri n'ibu ji aga n'ugwu Ogbani Tako ga-ama abụba o mmiri soko sarụ mmiri ogwugwu jajarara ọkụ na-agba ite orugo ifugo oriọgbọ na eze n'azụ kama na ọ na-edebekwa iwu obodo okwu na ụka ghara ịghasị ife n'isi agụba ọrụ n'ogbo chọba ana m achọ ọrụ ọ na-echere ife ọzọ sotu ife o ji bi ụwa king of DJs. Alabari Parts Mixtape. Oh oh, oh, oh, oh, okay, okay, okay, okay. Fire, baby. Alabari Parts Mixtape. Yeah! Okay, okay, okay, okay. na-eme na nkịtị Fela si n'ụwa bigbo bụ nkụ bigo chaba anya onye Fela nyere Igbo mmadụ apụghị ịtanarị ya n'anya Barbary Port Mixtape. Alabary Port Mixtape. Oh, okay, okay, okay, okay. Otu ụbọchị elu nọ, ihe anyị na-eme. Ụmụ ukwu ijele bụ na ha n'obodo Iran. Si ya ha. A tụrụ anya ha, nna ha zipụ fela, fela nwa. nke gị bịa. ise gị jere irigbo chọrọ agaba ara ọdịkwa igwe igwe bagara ahịa elekunie igbo nke agaba Fela Kuti esi ndị Jamaica bere akpụghị aga agbafere nwe na-ebe Igbo na-agụmo ọ na-agụmo ọ dịghị siga pụrụ ịchama ka Igbo si achamanya. DJ Max

igbere ka anyị bụ igboro mkpa gịnị na-akwụgo mgbe ọbụla ị chọrọ n'ụwa nke ahụ ka ị ga-anụ ewu ọmụmụ ịcha anya bịa lela ọmụmụ itinye ibe n'isi madam ị ga ụmụ na-akpacha na-asọ ya nsọ ya bụrụ m ihe arụ iwu igbo nwunye nna m ukwu ihe ere na ọnụ mana egbula nwaanyị ka ị mara abacha alata ọgba ọtọ ya ezi dị m ihe mere eme na taa felawa hụrụ n'anya ịma na igbo lelele ọ iwe were abacha nwa kpọrọ ofela kpọchie iwe abacha nwa kpọrọ kpọchie What? What? This song? kpọrọ mefesa siga ebe ọ na-aṅụ siga agbafela nwa n'ebe ọ na-agụ m ọ na-agụ m ọ dịghị siga pụrụ ịcha m anya ka igbo si acha m anya nwanne m ọ bụkwa ọnwụnwa ịcha anya ọbịa lela ọnwụnwa itinye iwe n'isi elu mgbatielunu abacha wetara igbo kpọ ndị amị ya ya na ịṅụba igbo ofu onye amị abịa abacha ọ ga-agba mara onye amị abịakwa abacha ọ ga-agba mara ofu onye amị etie abacha ama m ofu onye aha ya bụ Fela ahụrụ ya na onye ọka ịcha anya sọ ya ga-aṅụchi igbo ya wetara igbo fela wee nwụcha ya o were abacha anya o mee fela eze fela kuti igbo ya fela ya n'aka

iwe iwe iwe iwe iwe bụlụ na nka onye na-amarazị ma ije n'ọbara igiriga na mụ n'onye ndị aikọnọlo nwa ga na-ekwu ogene nwa ga na-ekwu n'eke onye merire n'ikolobịa manụ na nka ọdịka mara ọdịwarị ma manwụ okeke nọ gbakọtara ije nọ na igiriga na amụ na onye etiri mmanwụ ịgba ike ọchịchị onye na-achị n'ụwa akara iji dị ụwa Awụsa Yoruba niile o! eme DJ Max the king of DJs Jonathan Goodluck biko jisi good luck biko jizike onye chukwu nyere ọchịchị mmadụ apụrụ ịnarịa ya n'aka Nwa ya bụ Jonathan Jonathan Azikiwe Jonathan ziliwụrụ ya n'anya Jonathan rọrọ nrọ kọrọ ụmụnne ya kọrọ ụmụnne ya ya lee enwere m akụkọ ebere rọrọ ọrụ kọrọ ụmụnne ya kọrọ ụmụnne ya kọkwara ya nna ya dịka iwe bịa lee enwere m akụkọ anọ m na nrọ ebe na-achị Naịja niile mkpụrụ enye m ekene awụsa yoruba na abịsị ala nye m anọ m na nrọ ebe na-achị naija ndị igbo niile mkpụrụ enye m ekene awụsa yoruba na abịsị ala nye m Alabari Pot Mixtape DJ Max the king of DJs. Fire, baby. S1 14. Abraham bibelu ndụ ya na nwunye ọmụ ya nke aha ha bụ Sara na enweta ebe anyị achụ aja chineke ya provaịdị ga ya bụ achụ aja ebraham wee dọba ihe niile ya ọmara ọsọnye ego ole bụ ọmara ọsọnye ego ole bụ ọsọ ya ike na ntụ ah! udene na-ebakwasị na mmiri na-ezo amagbuo ya nke na-eru ole ka ọ ga-ama udene anwụ nwata jide ọkụ jide mma ọkụ ereghị ya mgbe ihe ya n'aka ofu ya emelele Alabari wamba wamba ụgba mbada mbada iwe iwe iwe iwe owe ụgba wamba wamba wamba na na asị na nwaanyị na-ebekwasị na nwa hụrụ ya azụ ala nwoke dara ibi ọ bụ onye hụrụ ya azụ amụ gboroboro ya o gboroboro ya takụwa gboroboro ya takụwa kwa ibe na ntị igbo kokoko igbo na anyị bụ mmanwụ oh, DJ Max, the king of DJs. Alabari Court Mixtape. a sị m ma egwu nwa ga-aghọ nụ ma apịa o eh, ọdịnala Igbo bụ anyị egwu doro gị anya Ndị nkuzi ya ọmalụ mma gakwara mma asụpụta anụ ụzọ na mmọnwụ na-abịa ọgịnịbe ya adaba mba ọgịnịbe ya ee obodo na-ete tibrisie tibrisie dijedara odogwu nwoke siri ga adị ka maka na esi ada abụ makana mmadụ ka eji ọgịnịbe ee nwere agwọ ọ na-arasị n'ụkwa wee ka a na-ekwu maka ihe a maka na gbarụta abụrụ n'ukwu onugbu gbarụta abụrụ n'ukwu onugbu onye ga-ede ya ire ịgbaghe ịgbaghe ada esi akụ ihe wee je wee mee ihe eji mara anyị ihe a

wee mee Michael na ihe weze wee mmanya ụmụ Igbo niile nke a bụ nke anyị mmanya ụmụ Igbo nke a bụ nke anyị a bụ ọ bụ isi na awa dị ọbalụ na-ekwu dị ọ bụ ndị na awa dị ọ bụ ukwu na-ekwu ndị na awa ndị ó sinú rí yẹn náà jẹ́jìjẹ́ yẹn náà yọ̀tẹ́ náà. alábẹ́ ní kọ́ àbúrásí rẹ̀ ẹ̀yìn alùsí ọ̀rọ̀. bí èmi sábẹ́ sí kò láyé ijere ọgụ na-eghe m obi oge mere

Igbo gụrụ na katọlik ọsị ndị nke Chineke bịa o ewo ọhụ onye na-akọ ihe Chukwu mere mụ mujere sie mes ogene mujere sie mes ụbọchị a gara sie mes o nwere egwu agụrụ na sie mes ụmụ igbo kere na jaa ya ekele ere mmanya not choosing. No, get it, go. we winners. making one by your baby, your baby, mama, your baby, like you're a virtue, your baby, we will buy you no poker and ada, your baby, we will buy you no poker and ada, your baby, your mom, taking one by your baby, your mom, taking one by your baby, your your baby, your your baby, your baby, your baby, your baby, your baby, your your baby. ya apaite ya. Ya bebe, ya bebe, ya ya bebe, ya bebe. ịtachiwa anụ n'ụwa ma nye nwere onye mgbachido onye bụ n'ụkwụkwụ na arụ n'efu egbucha arụrụ emeghị nshịkọ merụ diji arụ na ife ọ n'ubi onye zere ibu mbụ n'obi ọba ka gị jele ozi ekene ka ndị amalụsi amalụ na ọ dị ụzọ ọkwa nkwudoru ụka ọgụ mmadụ aka eji aka ọgbaka nke ijele n'enugwu ukwu onye ọma na-eji ire ọgwụ na ọgba ọgwụ onye ọganiru mmadụ na-asụ ụsọ ịkatara ọnụ egwu m ka ịbụọ ọdụ ụlọ esi ebe afọ m n'ụlọ ọsị na afọziri nke ego ya eme na nso ara ka ọrụ ụsụ na o na-ata na ya egwu uduchi ga-ata n'ụzọ na nlọ ịmana ka makụ n'aka n'ụzọ ka makpọ n'oke ọza onye katara iru jebe azụ ọ bịara pụrụ m na ndị ụzọ ọ dara oku mkpọrọ n'ụlọ sana mbaza nke ego ibi ya risi ara gbatị aka onye chọrọ uru n'isi ego ọ chọrọ mgbada amụ ibi ụrọsi were bine n'ahịa aka ọ sị ka ihe bụ mmadụ

oke bi ama ya ntụ ọkwa gị si m n'elu gị ndọmi iji eje mba presi injinia atụ eze n'ugbo ọzọ igbo ndụ odogwu o ji ala ati agwọ ya ọganiru bụ maka onye udo presi atụ eze na mụ na gị kpọrọ iru ndụ asị m merikwu meri ibe o ife ihe egbukwana onye chọrọ ụka oge eme gị ya nwụkwa dachi ụzọ onye ji gị abụ ije ọya dalili ngwọlọ ọfọtigbuoru gị mmadụ ana m erieru gị ndị ilo osisi fụrụ ga atụ nkwe ufere ma jiri ya onu onye jụrụ ife iji wee dị ọrịda n'edido ya unyi ala agha ya aka gị ihe ọ gbara ufio niile ịmana iro na si n'egwu ana ọfọ na ogwe nweru mgbochi onye mana odogwu ga-abụ ọgaranya ọzọ bụ oke ana m ebe kuchi okuke tibu n'iru mmụọ na iru mmadụ asị na onye abịa gbara ụgọ ọgụ ọpụpụ na mbata gị isi ga-aka gị arụ onye isi ụlọ bịa ya atọ ọka ka njebe na Nnewi ka njezute ezi odogwu Chief Kretus onwe ibe eto omekani odogwu ahụ ga Nnewi odogwu so ije ije Alabari pot mixer. Well, kwadoro ogwe nna ya odogwu dochikwas chairman ekelekwere m ekele ọ na-atụ kerengere tụrụ ya ṅụọ ceo chairman executive excel oil and na zimbabwe odogwu na asị m idebedebe iji awụrụ bọsị jụkwa fụkara ka ama idewo na ọfa agba okwukwe idewo na ọfa agba okwukwe n'ọkwana eke nwa mba asị m idebedebe iji awụrụ ihe m ga-enye gị chineke mama ma zuru arụ kedu ihe ka ebere chineke n'isi m ọ bụ onye ga-akọ mmeso ọma chineke naanị abụ ọma ka ji bịa nyere oge chineke m akụ otito ka ji bịa nyere oge ụmụ soro ụmụnne

onye dị ka gị oji ntụm ọkụ onye ka gị chineke onye dị ka gị utu akọ kedu ihe m ga-emenu chineke ọma mma mma sụrụ arụ kedu ihe ga-emere chineke isi m ọ bụ onye ga-ata mmeso ọma chineke naanị abụọ ọma ka iji ya nyere oge chineke bụ. bụ otito ka gaa n'elu gị si na-ekwu a na-ekwu ka a na-ekwu uru oyibo e celebrate, celebrate, bitch I can celebrate, celebrate, we ya sawande yo matukuka lowa I never did it. I never spoke. Someone to go woman, I never for Sawanje. Ayaya Sawanje, Yoma Chukwu Keruwa, Ululululu,

kedu ndị na-eme nka ijowi zaza showface ifọba ma fesa a, showface oke nwa ime ọnụ showface isi properties showface kedu ihe na-enye ayọ kedu ihe na-enye ayọ asị m ife eme na ayọ ife eme na ayọ na-etukwa n'ọfọ n'aka onye ife na adị ife n'ọfọ n'aka ọkọọdụ a sị m ada mma gbaba egwu gị gbaba egwu na-egwu adụrụ gị anya

na-amala alabari kọtị. nke dike na mbosi nke dike alabamu king of DJs. A library mixtape.